Pleasure hotel ogun ẹ bá lọ. Leisure hotel ogun ẹ bá lọ. Leisure hotel ogun ẹ bá lọ. Anyị ga na Pleasure Hotel ebe ị ga-enweta onwe gị ebe anyị ga chaka, ebe anyị na-amịcha aka ijikwa ego nwanne m ego aga m ewuru gị point and kill kpọrọ gị ụgbọ ụgba na abacha akwọrọ akwọ isiokwu bụ ijikwa ego nwanyị ijikwa ego leisure a ngọngọ nkwụ ọcha na mmanya ngwa dịkwa ya isiokwu bụ ijikwa ego ijikwa ego Pleasure hotel n'okwu n'ebe ahụ aka dị onye mmọtinye n'isi onye ọbụla chọrọ ebe ọ ga-aka mma mana ihe ịchọkwara n'ụka ị ga-afụ leisure hotel bụ ebe a nọ leisure hotel bụ ebe a nọ leisure hotel bụ n'ebe a nọ Pleasure Hotel bụ n'ebe a nọ Pleasure Hotel onye ọbụla na-achọ akara aka ya onye ọbụla na-achọ nkọ ga-etinye n'akpa ọsọkwa onye nwe ọrụ ya gbara aka Pleasure Hotel bụ ebe a ẹ jọ̀wọ́ tẹ lóògùn Lebanon. ee si ihe anyị chọ na awụ ngwa ji ma anyị ma ndị ndị ahụ mebiri emebi anyị bụ ka anyị dọghachi ha nke ị na-ekwuzi ọ dị ka efu ya ọnọkwa atọ ọchụ lekọrọ m ya ọ nakwa atọ ọchụ chenji adịrọ ilela ma ọdị ma ọ dịrị achọkwa m ka achọkwa m soro otu achọghị m ya ma ncha ma ncha ama na jadro kọsọma na nwere ọsọ biko ya nsogbu echeta m oke ọnwụ na ọ ya bịa nwute a ya achịla akwụkwọ akwụkwọ akwụkwọ mahadum ya bịara chinwe chinwe ka ebe nọ kemgbe na na-achọgharị gị ana m ebe a na-asa akwa mana achọrọ m gị ebe ahụ nke mm, mbụ na agaghị eri ụzọ m akwụkwọ a ọkwa na ọ dị oke mkpa kama na ọ dịkwu mkpa ama mme chọba ofu ihe ofuzi ịma ịkwụnye ụgwọ n'ụlọ akụ anyị ezinye egozi n'ekwentị na onye dota akwụnyere ego ụgwọ pụta hmm. ahụ ka wasizi sizinye ego ọ dazie ka o jee were ya ọma anụwọ na ndị uwe ojii mara ya ọ n'ime ọnya ọkụ eh, oke biko gbaghara m gbaghara m na etiri gị na nsogbu niile na-aga biko hmm? ụwa m na-atọ ụtọ achọkwa ka mụ na gị anụ mgbe ọbụla hmm. mana ịmara na m ka na-agụkwa akwụkwọ ee m na na-agụ akwụkwọ achọrọ m na ahọ nke ikpeazụ mụ na agaghị ejefu ụlọ ekwesị igosi n'ime ịhụnanya nka m kweta n'ihe ị na-ekwu ee ee ka ife ebe ọzọ ime a na-abalị nwa nna ute igwe na-atụ m ha ikokwa Pleasure Hotel bụ n'ebe anọ onye awụ Stanley Ada N'Uju onye awụ Ukeria receptionist of ikere ebe a ụba ebe ebe a na-aṅụ mmanya ebe a um, ebe a anyị nwere ada ọ na-alụtakwa n'ọlịa ọfụma uju aka sikwe n'ikpe ọnụ um, ya wụ a ka ihe na-ekwu na-ekwu na na-ekwu ah. nwa nsogbu adịọ jenụrụ bụ ọrụ ka ngosizi ya mgbe buru ebu ọzọ jenụrụ bụ ọrụ ka asị

onye na-ahụ maka ịsụ akwa ịsụchasị benshit maka onwe ya onwere ike m denyere gị ozi Eu ka a abịakwute gụọ asatọ eti nna o ndewo ndewokwa ekwesịrị ee É, okay. udomanya na ndị a anyị butela anyị ncha na ihe ndị ọzọ na ha ebutebeghị ọga ya ya kama mmanụ nke ncha mmiri agwụ agwụ hmm. n'ihe mee mkpọ ka mkpọ ha na afọ a sị gị taa wụrụ ụbọchị ikpeazụ mma nwune gị ebe na-alarụla n'ọrụ nwude gị ọzọ ịya akpọ onwe gị asị aga ọzọ ka ọ ga-eme na m ngafuna uyenka <laughs> ukuyarurumaka akawetsikonona mnyehi ikakula yenatona Aliawo kọlụ ebe a na-eme mmemme, enyi awo ebe ebe ndị nnukwu mmadụ ka ndị a na-achị obodo a ebe ahụ ka a na ị na-afụ nke ihe ọ o echetara m akwụkwọ eh, eh, mụ emego nke dịrị mana onye isi ọka na-asa ya na akwụkwọ etorokwa n'oke mgbe m ya bakasị ama m na ego, mana gị nwa makwa na mmemme ma ọwụ na onye isi asainbe mana ihe ya eme o bifo anyị mechie ọrụ taa ihe afụ m n'ọfịs m ka ama ha ya eme ya hmm. ọlụ onye Hey! Hey, Makasi, let's go. Match, not really. Pleasure hotel could never know. Hello? Nnukwu ọgaranya ee akwụghị m ụgwọ anụ mmiri na-eriri ise akwụla m ya n'ụlọ akụ ana m ka ịfụ ee ana m ama m ijikwe n'aka na a na-ere nri dị ụtọ ebe a la pleasure hotel a ee ị chọkwara iri eri ana m akụ nga nwe ihe anaghị enwe nga isi ewu nke m na-eri <laughs> nsuo lɛ. chief mu wa. ɔba fɔ mi na ɔba mɔ ne wura mu ikɔ mi ejule. chief ikɔ mi ejule nke nwa kwa. mɛrɛ gini. kɛlɛ ɔlɛ bi ba wɔta kɛlɛ ajɛ. wɔta kɛlɛ ajɛ yi mu k'ozi. ɔlɛ ejule yi gini ɔmɔ sɔrɔ na na na ku ije. ija fɛ mɛ mɛri. ɔwɔ de kɛ mɛ. ikɔ ejule ɔn tɛ bolo ɛyɛ mɔlɔ bɔ k'i siri ɛmɛri. ɔkú yà bɔ k'i siri. ɔwɔ de fana bɔ k'u yà bɔ k'u yi kɛ ɔwɔ de fana bɔ k'u yà bɔ k'u de fana bɔ k'u yà bɔ k'u de fana bɔ k'u 2 nnọ nna na-achọ nnọọ onye menye obi m gị wepụtara m nnọọ gị gasị kedu na otu ga egwu gị egwu ma bụrụ nwatakịrị ma nga ebe egwu flevo gụrụ egwu a solista gụrụ mbọsị a mgbowela nchere maka gị ikeria ịma na ife na-eme m mgbowela nchere maka gị ikeria ịma na ife na-eme m dịkwa egwu mgbowela nchere maka gị ikeria ịma niile ị eme m dịkpa mgbe ọla m na-achụ onwe m ka etu si mee ya na awana sekense chineke nna ka onye otu a n'agha jizọs otu na isi aga <laughs> mba m na-eme asị sị m ka ebe a na-eme ihe arịa aza dịrị m ịma enwere m kọmpetishọn na-abịa n'ụbọchị ụka na-abịa abịa so nsi ka arịa na oge hmm. masị ka nọrọ ebe a ikuku na-ebu na-esi arụ na-apụ nwa na-agbake ya na enwe e nke chineke nna e arụ na-apụ <laughs> ya nna m ka ekwana ihe onye apụgara ọnụ ụzọ ụlọ gị bịawa ebe a ịma agapụta ọgara ji obi mma ya fụ na ị nọrọ ebe ahụ ọgachi pụta ya pụta ọ na-ewe iwe ewe iwe mụnwa na onwe m ana m ekwuru ọ bụrụ na ọ ga-ewe iwe chụọ m n'ọrụ ya chụọ m n'ọrụ ọrụ iberibe mụ nwe ike agwụgwọ m n'ọrụ a ife ga-emechi ya meta iwe na-ewe m abụga nọ nke ahụ ee ndị bụ ịkwa ị makwana ụmụ nwaanyị a ha tụrụ ime mmiri n'abalị egbukwa ha ma egbu anwụ anwụ ya dụgbara ka m na dara gị anya ara madara eh, arụ napụ ara madara gị anya ịsadụrụ mma ihe na-ebe ahụ bụ anọ m na na-ekpere chukwu na-ekpere chukwu na-ekpere chukwu nnọọ otu mbọsụ nnọọ ya na ofe asa na mara mma maka magbu onwe ya kpọtara m si oke n'anya kpọga gị asaa were menye sọrọ gị ka ọ bụrụ na gị ka ọ bụrụ anụ anụ ahụ gị otu chukwu si kee adam na iv ya dịrị otu ahụ aga m elezi ụkwụ nwaanyị ọzọ nwaanyị ọ bụla ọsọkwa gị gị nọ uche ọsọkwa ya si ma mma anya gị agaghị ịtọ n'ịnọ mago n'ebe ife na-eme na-amịta ife abụ onye ahụ ekwe m n'ihe ị na-ekwu uche m adụrụ ya ekpụrụ m ya ihe m dị na-agwa gị ya bụ ịma n'isi ịfụzi ya na otego anyị na-eme ife ama m na iwere phd na na ficha na nna nna nna m nwụrụ kemgbe afọ afọ afọ afọ mamara oge jụrụ ọtụ ụdụ isi enweghị ihe dị ntụrụ gasị ntụrụ ka mgbọrọgba ọtọ sa ahụ ị na-ekwu ka ụgbọelu nwoke ebe ebe na ya bụrụ m jeme n'ime ụlọ ara na na-aga nnọọ e na-aga nnọọ na na aga na-azụ ịtọrịa nnụ otu nwaanyị n'ime akwụkwọ nsọ na-aga onye onye iro afọ na-aga na-afụ ya na-afụ ya na-afụ ya na fụrụ chineke nna m na-aga ịga maka ọrụ akwụkwọ maka anyị ma ndị ọzọ iweta igbe akwụkwọ maka nri anyị na-eweta kemgbe adịrị ọfụma otu ha kwesịrị ịdị mana mma gbaghara hmm? ama m ihe nweta ya iluọma ga-awụ ọnụ na nkịtị na amakwụkwọ taa wee mma ijikwa e ewe mara ife Isi e wee so nurse yi no. stanley ɔwosɔ mu ano ɔya mɛrima nkɔ aka ebe a wɔ ɔfiisi ɔwɔ kitchen gi ihe aba abata ebe ɔwɔ ne ntwere ya. ebe ni ebi go. ɛɛ adịghị ka m ka m gaghachi maka maka ndị ọbịa. oge ka efi chọrọ. ee o kwesịrị weta akwụkwọ mgbakọ m. ọ mere ma nkụ aka stanley ọnwụ na azụrụ azụ azụ n'ebe isi wepụta ọ ịma nzụwa onwe gị dị mkpa mmadụ aka gị ịma ndị ịnabata ọfịs na ihe akụ aka nwoke ndozi ya ebe azụzụ ebe a pụọ onye nzuzu barman barman ana ka ịhụ ka ịhụ ewo eh, yee na m na ebe a wee na-akpọ bama barman kamgbo ka ebe uche gị nọ ha ka bụkwa obere ihe o biko ka ihe a nka ada ada biko biko ka ịchọta mmiri gị ka ịchọta mmiri gị biko e eh? Bebe black label. Hey! Iko bebe weli yon, kusi manu sou. Hey! Kwa lukwande si wakoka geji we me yon yon yon. Hey! Bama, lepa nou bama ne moun anya. Hiya! Oh! Hmm, hmm. Pleasure Hotel Ogun Nebano. Eh? Eh, hey! Afi bomi. ị bịara onye nwa nke a <laughs> nwa hmm. nwa nso ọnụ ụzọ anya na ịma afọ ịma ya ọnụ ụzọ anya hmm. ọ bụrụ na ọ bụ na ihe meme gị mmeri nnọọ ihe gote bụrụ n'ụwa mpụ gịnị kwanụ Onye nipa iye supu la. Is that you? Eh? Uh, go on. I'm wow. Boss, no, boss. Mami, kí o dọ̀ mọ ọmọ àjìgá àjìgá? Achọbụ m ifu gị, mana ọ ya dị mgbe m bata. achọrọ m ịkwọ na ya hmm? asị m ka ọ dị ị kwesịrị ịhụ nnọọ otu ụmụ nwoke nọ na Pleasure hotel ọ na-agwa ahụ m otu ahụ a na-eme ha girigirigirigiri mana na enwere ihe ha na-achọ ha ga-enweta ya kama ha ga-akwụ ụgwọ ha ga-akwụgide ụgwọ ee <laughs> akpa okwu UK ria ọ gịnịzi UK ria sịkwa m UK

Pleasure hotel ògùn lẹ bá lọ. hotel ògùn lẹ bá lọ. hotel ògùn lẹ bá lọ. Anyị ga na Pleasure Hotel ebe ị ga-enweta onwe gị ebe anyị ga-aracha ebe anyị na-amịcha aka ijikwa ego nwanne m ichekwa ego aga m ewuru gị point and kill kpọrọ gị okporoko ụgba na abacha akwọrọ akwọ isiokwu bụ ijikwa ego nwanyị ijikwa ego Leisure Hotel bụ n'ebe a nọ Leisure Hotel bụ n'ebe a nọ Leisure Hotel bụ n'ebe a nọ esi ego bunye kwuo gị ngwọngwọ nkwụ ọcha na mmanya ngwọ dịkwa ya isiokwu bụ ijikwa ego ijikwa ego pleasure hotel bụ n'ebe ahụ aka dị onye mmụta n'isi onye ọbụla chọrọ ebe ọ ga-aka mma mana ihe ịchọkwara n'oke ị ga-afụ pleasure hotel bụ ebe anọ pleasure hotel bụ ebe anọ pleasure hotel bụ n'ebe anọ Pleasure Hotel bụ n'ebe anọ Pleasure Hotel bụ n'ebe anọ onye ọbụla na-achọ akara aka ya onye ọbụla na-achọ nkọ ga-etinye n'akpa ọsọkwa onye nwe ọrụ ya gbara aka Pleasure Hotel bụ ebe anọ ego e na uche onye enye akpa asụ nri onye ọbụla na-azụkwa n'onwe ya eburu gbago gbatue pleasure hotel bụ ebe a nọ